Welcome back to my YouTube channel and today I have a guest. Yes! I come to show you guys what we have in stock for you. likewise, Like, my friend, my sister, we are from the same village, you know. She's a yoga instructor, a big-time ultimate search contestant, jack of all trades, master of all. Yes, I said it. So today we are going to be speaking on our local dialect, Umunze. We are from Undikpa, <laughs> Umunze. You understand? So we are going to be speaking our language and we'll be interpreting it to you guys so you can understand what we are saying. So guys, let's move it. Mm, you have anything to say? Mm -mm. Just hold on because this <laughs> you need an interpreter. Interpreter <laughs> for this. Yeah. Sit back and enjoy this. Okay. So Sandra, tell us how to say how are you in Umuze. <laughs> Ara. How are you in mm-hmm. my local dialect? Okay. Um. Tell us. Tell us your name in Umuze. Hey. Ahamu Sandra. Ezilike Mama Hero. <laughs> Abụ onye ụmụnze ndị Ne ọmụ. <laughs> You are crazy. <laughs> okay. Is it my turn? Mm -hmm. to, okay, let's go. So, how do you say, I want to go to the market to get breadfruit? Ah, uh, achọrọ m ịga ịga ahịa. Eh? <laughs> Achọrọ m ịga ahịa odunu ga zụta ahụ ụkwa ahụ nne mm. m gwara ụmụazị. that's it. Like children of Abiliket, that is the meaning. You know, yeah, our king. That, that's that's Abiliket. Eh? You understand? you call it like when you want to call it in an international way, you call it Abiliket. Eh? Uh eh. -huh. but if you want to call it local, you got Abiliket. Eh? Mm. Go on, my baby. Ask another one, try another so one. So how do you say um, you are going to R&D Zogu to go watch Pelicoma? Owe hụ, eje m e, aga e R&D Zogu. Ma aga hụ tụọla ihe Pelicoma ha na-eme ibe. Ọ Okay, let's go deeper. <laughs> Ask me. Tell them. <laughs> tell them. Um. Tell them that you you are proud to be an Umunze girl and you are we are wonderful people and we are very lovely. Awumu ezigbote nwa afọ umunze. artist is obi shichara m ike otunu ọwụ echikpọta nwa afọ that is nke nduchiri ike anụmagwa ushi ndị ụmụnze ndị obiọma anyị wụ ndị na-anabata ndị mmadụ n'ime mmadụ. so um, tell them you are going to Ekwulobia to buy something. agaje m Ekwulobia ma aga gote ihe <laughs> okay okay <laughs> Oh, okay. So um, tell them that your younger sister is getting married and that you are so happy. One m nwanyị na-agba akwukwo uh, nwanne nwanyị nke ntọrọ na-agba akwụkwọ mgbe na-adụghị anya obi dịkwanụ m ajụ ụtọ obi na-atọ m anyị ihe obi nke nla atọkwanụ m ọ dị egwu ọ ya ka ndị na-akpọtụrụ n'ụlọ si unu bịanụ rie bịanụ taa iwu bịanụ taa iwu <laughs> bịa taa na iwu ọkwanụ ọrụkwa na-ara egwu ụnụ ghọtakwana ihe nla asị ụmụnzem eye nkwaneye ọ nwayọọ nwayọọ ka njikwa na-asụ ihe na m na-asụ ka ọtago ụmụnze nwanyị yeghe mana shiga obodo ọdọ ọkụji ewetu anya ala wee mụọ asụsụ ha mụọ ego translated stuff ha na-ede na tv ha asụsụ ha she said if you go to another country she you will bend down and listen and watch their translated, um, you know, words that they wrote on the screen to understand what people were saying. So, otu ahụ ka nsụje ewetukwa anyị ala wee gụọ nke anyị because ihe na asụsụ anyị and anyị do very proud of it. And she said, this is how you people will bend down, relax, and focus, pay attention, and understand our dialects. yes. yes. so ndị be ọ ihe nchima akpọtakwana ya onwe ka ọ mee ihe nụ ndụ mmadụ mgbe niile ndụ mmadụ ala-ajụ just pay attention to what I'm saying so because you're gonna you know interpret to them thank you ndị mba anyị ọ ihe m shikwa n'onwe anyị enwekwara na Lagos anyị enwekwara nze ọ ihe nshi mevurukwa n'asụsụ anyị YouTube so she said that she wants to tell our people here that we have Umunze people that live in Lagos State. So that's why we decided to bring our dialect to the platform today. unu ghọtakwa nshi asụsụ nla atọ ụmụnze ebe ono nọ na anambra State, orumba south local government area Ndu ụmụnze ụmụ abilikete ka anyị wụ so she says that Umunze people that we are from Anambra State, Orumba South local government area, and we are the kids, grandchildren or great-grandchildren of Ablikete. We are the sons and daughters of the soil. Asụsụ m na-atọkwa n'ihe ọ na-atọ mana ihe m chọkwara na igwu n'onwe biko nụ obiọma kpagbuwele m maka nwanne m nwaanyị nọ ka ihe ọ na-atọkwa n'ụlọ <laughs> she said that she's so so happy and our dialect is so so sweet. I am telling you the truth, dialect is so so sweet and she's so happy that I am here today. enwe ngwa na otutu okwu anyị nwere ikwu onwe ha ihe m shi m aka ọrụ unu ụwa chere so nnọọ asụsụ anyị onwe ha unu ghọtakwana ihe anyị na-asụ unu mm-hmm. marakwa nshi anyị ka makwana ihe a na-asụ n'obodo ndị be anyị ndị nne na nna anyị wụkwanụ ndị ụmụ nze ma ndị obodo ọzọ kụzitụkwara na ụmụ unu otu esi asụ olu mbụ unu mm. give it to them she said that it is very very very important that parents should teach their kids their dialects so that they don't get to get lost when they are outside there with others and they are speaking their dialect they can't relate it would be a shameful thing that your children can't speak your dialect it doesn't make sense maka otu e, e m nọ etoghị m n'ụmụ nze mana ihe nne na nna m gbara mbọ mee mgbe ọbụla anyị nọkwa ha asụ ahụrụ anyị ha asụ ahụrụ anyị asụ ahụrụ aka anyị asụ ahụrụ anyị na-egbukata ya egbukata you understand <laughs> she said that because the way she is right now she didn't grow up in the village but her parents made sure that every now and then they will just boom, they'll drop it they'll be giving it to them they use it to send them errands here and there because they want to instill that dialect in them so they don't forget where they come from ngwanụ ndị be na tata ihe nchekọwara n'ụwa na anyị ma asụ mba anyị maka ndị na-asụ ịma asụ ụmụnze ebee ka isi iwu onye ụmụnze so she said that for people that have been asking her do you know how to speak your dialect are you from umunze do you know how to speak it that yes, this is to prove to you that she can speak her dialect. So guys, that's it. We are done for the day. I just did this video for you all to understand that I can speak my dialect with my sister. Oh, yes, that is why we did this video. And I hope you will love this video. And uh, bye. Have fun. Signing out, you guys enjoy this language section. And please don't forget to click the subscribe button watch, like, comment, and please you can share if you want to. Thank you so much.